AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ndewo ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa n'obi ụtọ ka m na-anabatakwa gị n'ihe omume anyị n'ihi na amaara m na Chineke eletala anyị niile n'ụbọchị nke taa ọ bụrụ na otu ahụ anyị kwesịrị na inye ya ekele n'ihi na ọ bụ chi nke na-adị rue mgbe niile ebighị ebi obi gị dere duu n'ihi na Chineke na anyị nso anyị ga na-agakwa n'ihu na okwu nke ntụgharị uche anyị bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ ụbọchị gara aga anyị kwuru okwu ndị ahụ ga-eji iru ụtọ sị gị na ha hụrụ gị n'anya inweta ihe ha chọrọ ebe ị nọ ma hapụkwa gị n'ụbọchị nke taa ọ dị ụzọ ọzọ anyị na-eleba anya nke bụ ụzọ ahụ nke ọ bụ mmadụ hụ gị ya ebido kwuwe okwu ndị ahụ nke ga-eme ka i n'ezie na ọ dị ihe ịbụ n'anya ya okwu nke dịka o nne ị karịrị akarị n'ụbọchị nke taa biko onye kwara akwa nke a ị hụkwara otu o si dị gị n'ahụ biko bịa ka m leruo gị anya nke ọma o ị dịkwa n'egwu nne ebee ka isi si zụta uri nke a ịkpara n'anya gị ọ dịkwa nnọọ ka a mụrụ gị na ya mgbe ha na-ajụ gị ụdị ajụjụ a ọ dịghị ihe ọzọ ha maara ha ga-ekwu ọ bụ ya kpatara ha ji ajụ gị ụmụ ajụjụ a na-eme ka esi na ịmagbuola onwe gị na ọ dịghị onye dị ka gị ọzọ n'elu ụwa ịmakasịchala mma ahụ ọ na-ahụbeghị kemgbe ọ hụwara gị kemgbe ịbụ mmadụ n'anya ya ma ebe ọ bụ na ụdị ha bụ na ihe na-atọ ụmụ ndị adamụ ụtọ n'ụbọchị ndị a ọ bụ ihe ha chọrọ ịnụ ngwa ngwa mgbe nwa okorobịa bidoro na-ekwusi ihe ndị a niile n'ezie ọ na-eme ha ha echee n'ezie na ọ bụ otu ọ dị ahụ akpọwọ ha vuruvuru chefuo na onye ahụ na ire ya ahụ na-amasị otu ahụ na ọ dị ihe ọ na-achọ ya ka anyị na-asị gị onye na-ege ntị na mgbe ihe ndị ya na-abịa mgbe a na-aja gị mma n'ụzọ dị otu a mee ịhụ onwe gị dịka onye mara mma ọ dịbeghị onye mara ya mbụ n'ụwa kpachapụ anya a sị na ọ bụghị ihe dum nke na-egbukesi egbukesi bụ ọlaedo ọ dị otu anyị ga-esi kpaa agwa ụmụ nwoke ga-esi do onwe ha gịsị e nke a bụ ya ma ọ bụghị ihe dum na-egbukesi bụ ọlaedo lee anya ụzọ nke ọzọ anyị na-eleba anya ya ụzọ nke a bụ nke a na-akpọ nke a na-ewere ọnọdụ maọbụ ihe nke na-eme eme na-amanyere gị si gị lekwa otu a lekwa otu a onye ọbụla na-eme ya n'ụlọ akwụkwọ a niile ọ bụ naanị gị bụ otu onye m hụrụ mmadụ gị igwe okwu ị ga-ama ihe ị ga-eme ị chọrọ ịkọrọ m na ọ bụ gị bụ onye kacha izu ama na ụmụ agbọghọ niile a ndị nọ n'ụlọ akwụkwọ a ị chọrọ iwetara onwe gị nramahụ na mgbe n'ihu ị chọghị ime ihe ndị ọzọ na-eme gị onye na-ege ntị biko chetakwa ma ọ bụrụ na anyị bụ ndị na-echeta ihe nke na-eme eme ma ọ bụ ndị nke na-agụ akwụkwọ nsọ otu a ka ekwensu si rata Iv mgbe Chineke hapụrụ ya na di ya n'ogige Iden ekwensu rutara bịa mee ka Iv marasị n'ezie na ya onwe ya bụ ekwensu ataala mkpụrụ osisi ahụ hụ na ọ dị ụtọ na amamihe niile nke ya nwere n'ụwa na ọ bụ site n'ịta ụdị mkpụrụ osisi ahụ ọ bụrụ na m tara ya ọ bụ gịnị mere Chineke ji sị gị atala ya na ịta ya ị ga-anwụ ebe mụnwa na-anwụghị bịa guzo n'ihu gị na-ekwu okwu n'ụbọchị nke taa gịnị ka ekwensu na-achọ ọ bụ inweta ihe ahụ ọ na-achọ ebe ivu nọ iduhie ivu ka ọ ghara ige Chineke ntị ma mee ihe nke ọ chọrọ ka o mee mgbe ha na-abịakwute gị ha ga-eme ka ị chee n'ezie na ihe ha na-ekwu bụ eziokwu ha ga na-asị gị ịmaghị na oge nke ahụ agaala biko gbaga anya nne ị chọrọ ịpụ iche ana m ajụ gị ị chọrọ ịpụ iche ị chọrọ itinye onwe gị na nsogbu ha niile ga na-asị gị lee anya ihe na-eme na gburugburu a lee anya ihe na-eme na gburugburu a oge nke ahụ ị na-ele anya ya agaala nwee mgbanwe bie ndụ dị ka ụbọchị nke taa nwa agbọghọbịa dị otu a ga-ebido na-elegharị onwe ya anya achọ ụzọ o si dahie achọ ihe nke o mere na-ekwesịghị ekwesị ọ bụrụ na ị bụ onye na-etozuola oke ị ga-ama n'ezie na mgbe ha bịara n'ụzọ dị otu a na ị ga-akwanyere onwe gị ùgwù na ọ dịghị ihe ọ bụla nke bụ ezi ihe nke ha na-eme ka ichee na ị naghị enweta na ị gaghị nweta ọtụtụ n'ime ha bụ ha kwa onye a ma ikweghị ha esite n'aka onye a ma ikweghị ha nwedịrị ike risitakwa n'aka onye kpọrọ ezi enyi gị bụ enyi gị nwanyị bịa ịhụ na ha nwetara gị ka ị daba n'ọnọdụ ahụ nke ị nwere na mkpebi si na ị gaghị ịba n'ime ya na ọ dịghị uru dị na ya nkekwa kwaga bụrụ otu n'ime ndị ahụ ndị lere onwe ha anya dị ka ndị ekwesịrị ịkwanyere ùgwù mgbalị gị niile n'ezie ga-akwụ ụgwọ ma ọ bụrụ na ị nọgidesie ike hụ n'ezie na ọ dị ebe ị na-eleje anya ị gaghị achọkwanụ ka mmadụ ibe gị lara gị ọdịnihu gị n'iyi n'ihi na ọtụtụ ihe ndị a na-eme mgbe ụfọdụ duba ụmụaka ụmụ agbọghọ anyị n'ọnọdụ nke ha agaghị enwekwa ntụsa ahụ ọzọ ngwa ngwa ha chetara ihe mere ụbọchị ahụ ya bụrụ nramahụ n'obi ha ha na-ama onwe ha ikpe ata onwe ha ụta ngwa ngwa nke nwoke mechara ihe ọ chọrọ ime ya ka anyị ji sị ka anyị kpachapụ anya na mmadụ dum mere ihe dị otu a apụtaghị na ihe ahụ bụ ezi ihe ka m jụọkwanụ gị gị nwa agbọghọ na-ege m ntị ọ bụrụ na ụmụ agbọghọ niile dị gị gburugburu na-ezu ohi ma inwe na mkpebi si na ị gaghị zuo ohi na ha dị ọtụtụ zuo ohi ọ pụtara na ohi abụghị ihe ọjọọ ọ bụ ajụjụ m chọrọ ka ị saa onwe gị n'ihi ya ọ bụghị mgbe dum ka ọtụtụ mmadụ ga-abụ ndị nọ n'akụkụ dị mma nwee mkpebi ihe ị chọrọ ịbụ n'ime ndụ gị ma kwee ka ị gbaduo n'okporo ụzọ ahụ nke ị gbuworo onwe gị site n'ịrịọ Chineke arịrịọ ọ ga-adịrị gị na mma ezi enyi m na-ege ntị ka anyị mepe akwụkwọ nsọ gụọ na akwụkwọ ilu iri atọ na otu amaokwu nke iri atọ nke si otu a amara bụ ụgha ịma mma bụkwa ihe efu ma nwaanyị nke na-atụ egwu Jehova nwaanyị ahụ ga-enwe otuto amen ma na-asị gị onye ọma na-ege ntị ịnụwo na ịma mma nwanyị ka mma na ime kraịst gbalịa mara chineke n'ihe ọbụla nke ị na-eme gbalịa tụọ egwu n'ime chineke anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa ma na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a 070-6363-7224 070-6363-7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma napatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ jehova biko nụrụ arịrịọ anyị nyere n'anya aka lekwu ma akwụkwọ ndị lere ule jehova biko nyere n'ụwa aka ndị nne na nna ndị

elele mmehie anya biko elele mmehie anya elele mmehie anya biko na ọza ekpere elele mmehie anya biko elele mmehie anya zam zam zam zam zam zam ekpere mgbe m kpakuru gị jehova biko elela mmehie m anya zanụ m ekpere zam zam zam zam zam ndị na-achọ dị Jehova biko nụrụ anyị nye wee dịdị mma ndị na-achọ nwunye Jehova biko nụrụ arịrị anyị nye wee nwunye dị mma mgbe m kpọkuru gị jehova biko elela mmehie m anya zanụ m ekpere mgbe m kpọdụrụ gị jehova biko nụrụ arịrịọ anyị nyere n'anya aka lekwu ma akwụkwọ ndị lere ule jehova biko nyere elu aka ndị nne na nna ndị na-emefu ego ịzụ ụmụ n'akwụkwọ nyere elu ha aka nụrụ eh, eh. ọrịrị anyị eh, biko

elela mmehie m ndị na-achọ dị anyị nye wee dịdị mma ndị na-achọ nwunye jehova biko nụrụ arịrị anyị nye wee nwunye dị mma nwa jehova biko nụrụ arịrịọ anyị mepe akpa nwa ha ndị na-achọ ọrụ jehova biko nụrụ arịrịọ anyị nyewe ọrụ dị mma e, e, e, ụlọ ọgwụ niile ndị nọ n'ime ha jehova biko anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụ ọma nke taa bụ ozi ọma n'onwe ya amaara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụ ọma nke anyị nụrụ taa ka anyị dere du mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ ekele dịrị gị chi onye na-agbanwe ọnọdụ oge awa ahụ eruola mgbe okwu gị nke na-agbanwe ọnọdụ ndị gị na-abịa ịwụsị anyị dị ka ibiri gị ana m arịọ mmụọ nsọ ka ọ bịa kwuo n'ime m ka okwu nke a na-apụta ugbu a bụrụ ọgwụgwọ nsọ nye obi ndị gị arịọ m na amara n'aha nwa gị bụ jizọs kraịst amen isiokwu anyị ji bịa n'oge awa bụ nke m kpọkwasịrị ọnọdụ gị gị agbanwe ebe m ga-ewere ihe ọgụgụ mbụ na akwụkwọ ihe mere nke anọ amaokwu nke itoolu ruo na nke iri ọnọdụ gị aghaghị agbanwe ebe ahụ na-asị otu a ma a sọpụrụ jabes karịa ụmụnne ya ndị ikom ma nne ya kpọrọ aha ya jabes n'ihi na a ya n'ihe mgbu jabez wee kpọkue chineke nke izrel sị ọ ga-adị m nụọ mma ma ọ bụrụ na ị gọzie m n'ezie meekwa ka oke ala m rie nne m ọ bụrụkwa na aka gị ga-adị nyere m iwe mee ka m pụọ n'ihe ọjọọ ka ọ ghara iwuta m chineke wee mee ka ihe nke m rịọrọ bịaruo m arụ jabes onye nne ya mụrụ n'ihe mgbu ee kama ọ bụ onye a na-asọpụrụ karị ụmụnne ya ndị ikom dịka akwụkwọ nsọ gbara ama ya ebe a na-asọpụrụ ya karịa ụmụnne ndị ikom gịnị butekwere na oke ihe mgbu jabez aghọta na ọnọdụ ya na-abụghị ọnọdụ ya kwesịrị ịnọ dịka ọ dị n'obi ọtụtụ ndị kristian taa ọnọdụ anyị nọ abụghị ọnọdụ chineke kere anyị ka anyị nọrọ jabez tiri mkpu n'oke ụlọ gbachi gị nkịtị jabez bekuru chineke nke na-agbanwe ọnọdụ chineke na ọ ga-adị m ezi mma ị agọzi m n'ezie ọ ga-adị m ezi ị ga-eme ka oke ọlụ m saa mbara ọ ga-adị m ezi mma na ị ga-agọzi m mee ka ihe ọjọọ si n'ime m wee pụọ mee ka arịrịọ m rute gị ntị jabez tiri mkpụrụ oke olu jabez bere akwa n'oke olu aza ekpere bịara aza ya ekpere chi ehicha anya mmiri bịara hichaa jabez anya mmiri rut nwunye nwa naomi nọkwa n'ọnọdụ ọjọọ na-abụghị ọnọdụ chineke dowere ya ka ọ rut agbaghị nkịtị rut kwegidere na chineke nọgidesi ike na chineke ọbụna mgbe nne nne di ya si nne lawa na di gị anwụọla agaghị m amụli nwa ọzọ na akaala m nka ọ bụrụkwa na alụọ m di mụgharịa nwa ị ga-echeli ka ọ lụọ gị rut si aa nne di m aga m esoro gị ọnọdụ m ga-agbanwerịrị aga m eso gị ebe ị na-ala ka m na-ala ebe ị ga-anwụ ka m ga-anwụ ndị gị ga-abụrụ m ndị m chi gị ga-abụrụ m chi mgbe chineke hụrụ obi ya nke tiwara etiwa ikpete maazị nke rut jeova gbanwere rut ọnọdụ mee ya ka ọ nọrọ n'oke ọṅụ mee ya ka ọ bụrụ ndị mmadụ bịara nzukọ na-ekele chineke n'ihi ya ee moses mgbe chineke dịrị ya ka ọ chụrụ m israel gawa moses egwu ekweghị ya ọ sị na ya agaghị aga dị jehova moses tiri mkpu n'oke olu na ya agaghị aga ma ọ bụrụ na mmụọ ga-eso ya chineke si ya duru ha gawa na aga m eso gị na mmụọ m ga-ebinyekwara gị okwe nkwa mezuo nkwa nyere ya mmụọ ya duru ya n'ime ihe mgbu na m niile n'ime nhụju anya na ọtụtụ ọrụ nke ha nọrọ n'ala n'ala ahụ jehova bịara n'ikpete maazị nke ndụ ha mee ka ọnọdụ ha gbanwee jehova mee ka ha gaa ije n'elu oke osimiri osimiri uhie ekewa n'ihi ike onye ọrụ ebube ha agaghị ije n'olu oke osimiri ndị na-amaghị na chineke abịala ịgbanwe ọnọdụ ha ndị iro ha chụchiri ha azụ mana osimiri ahụ bịara lokpuo ndị iro ha ana m agwa gị taa ọnọdụ ọbụla nke na-eme gị ịnọrọ nwa chineke gị na-ajụ chineke mele gị ebe ịnọ ọnọdụ m ọ ga-agbanwekwa atụkwala ụjọ ịnọkwala n'anya mmiri anọkwala n'oke ochiche jabez tipụrụ chineke mkpu jabez bekuru chineke akwa agbakwala nkịtị n'ọnọdụ ọjọọ ahụ nke na-adịghị enye chineke otuto na ndụ gị tiepuo chineke mkpu bekuo chineke akwa n'ihi na ọ sị gị kpọkuo m n'ụbọchị mkpa na m ga-aza gị kpọkuo m aga m aza gị kpọkuo chineke n'ụbọchị mkpa gị a niile ama m na chineke ga-aza gị ma cheta gị hezekai bịara hụ ọnwụ ya n'anya ya sị aa hezekai agbachi gị nkịtị ya rịọ chineke onye nwe m chetakwanụ chetakwanụ chetakwanụ ihe m mere gị jehova nụkwara arịrịọ hezekai tikwuore ya ọtụtụ arọ n'ụbọchị ya olee ọnọdụ ahụ nke ọ bụ nọrọ egwu abịa gị n'obi gị nwa chineke ihe m na-agwa gị taa bụ na ọnọdụ gị aha gị ịgbanwe esta ọnọdụ esta gbanwere onye nwa agbọghọbịa anyị maara akụkọ ya nke ọma onwe gị na onwe gị na o toro na ụlọ nche nke ndị na-eche nche mana chineke mgbe o chetara ya ọ gbanwere esta ọnọdụ ya mgbe chineke gbanwere esta ọnọdụ ya ihe mgbu bịakwara ekwensu bịakwara n'ihi na ọ maara mgbe chineke na-agbanwere ụmụ ya ọnọdụ ha mana esta agbachighị nkịtị ọ si ee abalị atọ mmiri ụmụnne m anyị ga-ebuo na anyị agaghị eri nri anyị agaghị aṅụ aṅụ ma ọ bụ rie nri n'ihi na ama m na ọnọdụ nkụgbe ekwensu chọrọ ibutere anyị na chineke aghaghị ịgbanwe ya n'ikpeta maazụ ndụ esta ee abalị atọ nke o chere ọ chọrọ iru chineke tikuo chineke mkpu bekuo chineke akwa abalị atọ ahụ butere akụkọ ọlụ ebube na ndụ esta nwanne m nwoke nwanne m nwaanyị a ah! ha na nọkwara kwenye na chineke n'otu ụbọchị na chi ya aha gị cheta ya na chi ya ga-ehicha ya anya mmiri ị nọ n'ọnọdụ rechel onye bịara tinye mkpusi e, ee na ya na ihe mgbu na chineke wepụrụla ya ahụ akwụkwọ nsọ si na jehova chetara rechel ị nọ n'ọnọdụ atụghị atụ amụghị amụ ọ bụghị mmehie gị jehova echetabeghị gị rịọ chineke si ka ọ gbanwere gị ọnọdụ cheta gị ebe o chetara rechel ọ ga-echeta gị ebe o chetara na ọ ga-echeta gị mee gị ka ọnọdụ gị agbanwee ka ọ bụrụ ụtụtụ nye ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu Adventist World Radio ka si na unu ozi nke nzọpụta ọma na-ege ntị kwere na ọnọdụ gị aghaghị ịgbanwe mara na ọ bụ n'ime Chineke ka ị ga-etinye onwe gị n'ime Chineke ka ị ga-enye onwe gị ka Chineke were ọnọdụ n'ime ndụ gị onye ọma na-ege ntị ịnụla oziọma nke taa nke si n'ọnụ nwanne anyị nwaanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu na-echekwutara anyị na ọnọdụ anyị aghaghị ịgbanwe ọnọdụ gị ga-agbanwe n'ime ndụ gị n'ime ezinụlọ gị n'ebe ị na-arụ ọrụ kwere ma nabata Jizọs n'ime ndụ gị ihe niile ga-agbanwe ị ga-eji obiọma kelee Olisa bi n'igwe imeela onye mgbasa ozi Queen Grace Okechukwu ekpere anyị bụ ka Chineke nye gị udo nye gị ọṅụ nye gị ịhụnanya n'ime ezinụlọ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke chọrọ ka anyị leba anya ezigbo onye ọma na-ege ntị rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at gmail dot com awrnigeria com maọbụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dot chekụtakwana ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 chekụtakwa itinye awr.org asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo onye ọma na-ege ntị ka anyị kelekwa ndị nyere anyị abụọ ọma nke taa anyị na-asị ka Chineke gọzie ha ka mara Chineke na-edu ha n'ihe ọ bụla nke ha na-eme gị onye na-ege ntị udo na ịhụnanya Chineke ka m si ka ọ nọnyere anya niile ekelela m unu ka Chineke dozie okwu ya chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gwo